ozi anyị siri n'aka ndị ụlọọrụ Channels Television nweta na-akọwa na onyeisi ndị otu okpukperechi Anglican Church nke ala naijiria ekwuola na oku aha a na-akpọ ka gọọmenti etiti na ndị Boko Haram jee kpaa ụbụbọ maka iweta udo ala Naijiria edoo ya anya n'ihi na Boko Haram emebiela ọtụtụ ihe na naijiria gbuo ọtụtụ ndị mmadụ ma dowe ọtụtụ ndị mmadụ n'ọnọdụ ịtụ egwu. isi anyị na ndị otu boko haram jee kpawa ụbụbọ aka m adịghị ya gwagodo m ebe anyị ga-esi ebido ebido anyị ọ ga-ekwu maka agha ha na-ebuso ala naijiria ka a gbanwee akwụkwọ iwu naijiria wee were akwụkwọ iwu ndị ụka alakụba bụ sharia wee chịwa naijiria ka anyị ọ ga-ekwu maka agha ha na-ebu ka akwụsị agụmakwụkwọ n'ala naijiria mụnwa aghọtaghị ebe ha kwụ ihe m na ekwu na ndị isi otu Boko Haram kwesịrị ịpụta gwa ya ebe ha kwụ gwa ihe na-enweghị iwe gwa ihe ha ji ebuso ala Naịjirịa agha ma ha emeghị nke a enweghị ụbụbụ anyị na-akpa Chidi Nnamdi Igwe Igbo redio.